Onye sị na ya anaghị ata anụ nkịta, ya ejikwala eze ekere ụmụaka anụ nkịta. Onye sị na ya anaghị ata anụ nkịta, ya ejikwala eze ekere ụmụaka anụ nkịta. He who claims he does not eat dog meat should not share dog meat for children using his teeth.